ugwu mba ma ebe ka m gwa unu okwu na m nọ na gọọmenti ibe na-eme na Naịjirịa nọ na dis gọọmenti maka epụta na Shagari kweta na Buhari n'ọfa ya edozi Naịjirịa ọdịmma n'ọfa ya enye ndị Igbo oke anyị enye ndị Igbo oke anyị karịa onye Hausa Olumare Buhari nwere kọnchent n'ọdụrụ ndị Igbo tọbara ahụhụ n'onye ya enye anyị pawa ya wụrụ eje tụrụ but even the good or my even the or for a few weeks without president of Nigeria, we don't have stop here. We go ya the Kitilia. But ahụ you a home, you are your child, you are London, you are akpagharị akpagharị na o Chineke na-enye pawa Chineke ya egwe pawa ndị niile na-akpagharị ngwa ba na-atụ ngwongwo ya ekene bụ uru bịa tụanụ vootu ka o munu n'anya ka Buhari chenji ya laif uru chenji ụmụnwaka anyị anya 伊个呀，真噶。